revenge. Adako. Adako. Ero wa. Ero wa na me wonya na ka nwa mu. O wele turo onye na ka nwa m ero wa n'ụlọ nwa. Obi nwa. Ana me onye ọbụla ka nwa m. O wee bụrụ. igwe. eji igwe wee gwa m okwu na-abụrụ okwu ọ ga-agwa m tata na-akwa ịgwara m ibe bụ nya bụ isi okwu kwụsị na akwa anyị na-akwa ibe ka ịgwana m ebe abụne bụrụ na akwa nwa dị ibe ka mma iji amala ibe a na-eti gị ozuo o igwe igwe igwe kọlụ m ọnụ ego igwe kọrọ m ọnụ tata wee sị m mụ na m amụtara nwa nwoke na m amụrụ nwa nwoke jukene m ọbụmụ bụ chi na-enye nwa ọbụmụ bụ chukwu na-enye nwa chukwu ịnọkwọna ya nne amaara m ka nne gị igwe ji asọpụrụ gị n'ụlọ amaara m ka anyị ji emegharị ọ tụziri m n'agharị nne ka igwe ji agwagudila okwu

gbaghara m o ajọ ive mbụ n'obi ọkwa n'ihu ọkụ ọkwa n'obi ọkụ o na ajọ ive mbụ n'obi m ụgbọala ji wee meghere m na anya ọ na nwere ịba m n'okwu mgbe e Eno, biko gbaghara o. Ee. Ee, ego igwe. Ego igwe ichezola ọsịsọ. Ichezola ọsịsọ etu anyị si bido. Ịfụnanya niile m nwee n'ebe ị nọ ewee wee mụ naanị tata. Ichezọ ka m si wee kpọlị gị nabata gị ka nwa nke m. mmadụ ọ na-eme na ọ bụrụ m omole gị bụ mmadụ mmadụ ọ na-eme na ọ bụrụ m omole mmadụ ọ na-eme na ọ bụrụ m omole i wee wele aka i wee kpụọ m naanị taata wee gwa m ife na-ekwesịrị ịgwa m hei hei hmm. ego igwe ego igwe ụwa niile ga-anụ ọnụ anyị ụwa niile ga-anụ ọnụ anyị na ife niile melụ gị etu nsi wee bido etu nsi wee mele nya ụwa niile ga-anụ ọnụ anyị ego igwe ilozogo ego igwe ilozogo gwara na ise gara aga ilozogo etu anyị si bido etu esi bido Achaya ọfụma nke maka nzukọ ije anyị mma ndị ọ dịkwara n'ụlọ nri dị agụụ ọ dị hmm. ka iwe na-arụ arụ ọnwa beliwokwa ihe ebe eligo ka nweta ogbo nsogbu ụzọ maka ga na mmiri ka ọ wụ arụ ụzọ amaka jee bekutelu nna ya mmiri ka ọ wụọ arụ nọ nna anyị mm. ọ dịkwa mma ị na-ajụ ya ajụ ebe ọbịa gị nwa na-atọ <laughs> abịa n'ije ozi o nwere onye ka gị n'ụwa nwa niile mm, ọbịa nwa na-atọla ịkpa <laughs> daalụ nna anyị mm. Ihe nna anyị, kee maka ubi nwe ejere, kedu ka ọ dị? Ọlụ abụ alụchabekwana m ọlụ abụ. Ịma na ana anyị abụ ibuke. Ị na-alụ ọ dịka onwe bụ ebe ị lụrụ. Nsogbu adịrọ hmm? Nkọsịa ede nke nna akọ hmm. bịanyela ya aka. Iwe nwe ikwula adị ezigbo mkpa. Ịlụ ọlụ abụ ọ bụrụ na o nwere onye tinyere m aka n'ọlụ a ọ nwerekwana ibe anyị ji alụta alụ hmm. meghire nwunye m hmm. ọ bụla na anyị mụtara nwoke oke nseketiri nwe onwe nkwuo hmm. enyezina onwe gị nsogbu ama m na Chukwu abịa ma ga-agọzi anyị ọ ga nle anyị nwa nwoke Chukwu jee mmịa Olise bi n'igwe ji jee mmadụ anọkwa ya ee, ebe atọgbọkazị nkịtị nwanne m nwoke nwanne m nwoke ezisi ibe n'ọkụ nwanne m nwoke ọgwa m gị agwala gị na o nwere ike ọja anọrọ n'ụlọ ikwela ike ka anyị bịawa ka anyị abịawa mmekọ ọ ga-enwele enwe ya maka anwụrụ na akwụ nwanne m nwoke ka o jezi apụzila onye debezi ebe agwara m gị na ọ enwe ya ga ya nke ọma. agakwa m ọfụma na ọgọ nwoke ọjị ọbịakwa Daalụ ọjị ọjị eze dịkwa na eze n'aka metụ <laughs> ya aka deje daalụ ọgọ oji. anyị ekwuolu nzu ọjị a ka anyị ji ekpele chukwu chukwu na-anụ anyị ma anyị ya anyị ga-awụ ya kita. ọgọ m nwoke o nwere ebe ọjị a na-ekwu ị na-anya ebe na Eke, Oye, Avọ na Nkwọ wazụlụ oke n'ime ọjị awal ife ọ na-ekwu bụ na eje enwe nwa nwoke n'ime ụlọ gị chukwu abịama na-ekelozoro m daalụ daalụ nna nna ana m enye chichi m nri anya amalị m na chimaja agbakọtara anyị azụ nwa nwoke ekene anyị ji ka anyị ndụ nye onwe anyị aka nwere nke nwekwulu nye nwunye gị nna anyị nna anyị biko nna anyị biko rapụ ibe niile na-eme ọ dị ezigbo mkpa biko biko kunye ka isoro mmadụ na-anwụ biko nna anyị ama na ọnwụ ive na-eme mesị mebe ive na-eme nụ nna anyị mba nụ nna anyị biko ka anyị jebe mmadụ na-anwụ anwụ biko amara m onye nna anyị biko ịma na ọnwa anyị ibe m nụ biko nwatakịrị ọbụla onye ọbụla ịbụ na-etinyerela aka nwatakịrị nwa bụkwa na ọnwụ ka ọ na-anwụ ọ da-anwụ chukwu abịa memekwe ka ọ nwụọ biko nụ nna anyị biko biko nwaanyị ibe enwe ị na-ekwu mme mepụtara esiwo m nna anyị nna anyị biko biko biko nna anyị biko biko nna anyị melụnụ m ya biko nụ biko nna biko Nwa m, onye ka ị bụ? Onye nnedo ka ị bụ? Ọba m bie gị igwe Ọ bụ m nwa na-enweghị nne na nna. Afọ atọ gara aga ka nne m na nna m nwụrụ. abụ m onye ọkụzi ka nne m na nna m nwụsị nwanne nna m ji m wee mere ka ebu na abụkwa m odibo n'ụlọ nna m nwa na-alụ ọrụ niile dị n'ebu m na-eju ubi ọhụrụ nke ba na-ere m aka amara ka m si eri nri ma ka m si eyi akwa n'afọ na-abụ gara aga nwunye nwanne nna m si na m zụrụ ji n'ọba di ya nke a mere ibe dị eji wee tie m ezigbo ihe ọ mere ọdịdị m ebere ọ sị na mma erigo mkpụrụ ụbọchị asaa nke afọ gachara ma ebugide ọnụọgụ hmm. ruo mkpụrụ ụbọchị anọ ya mere m ji nwa gbapụ n'obodo m bi na ya ọ na-agagharịzi ọhụrụ ebe m ma ala bụ ebe m ga-anọ ihe m na-eri bụ ihe m anụ anụ hmm. wee ọnụọgụ ume wee kupu m wee daa na ya mere m ji wee kwudo m na-ebu n'elu ụwa ihe ọjọọ erika n'ụwa nwa m ịtagokwa na mana nsogbu adịrọ be m abụlụgo be gị ị ga-ebi ebe a m ga-abụlụkwa nne nyelụ gị ịnụgo nje afịa ngotelu gị ụmụ akwa masịrị mma ka ị na-eyi mana m ga-ejezi ọkụzụ ka m jee gwa ndị bụ unu nọ n'ezigbo aka ka ngwa na nọ n'ezigbo aka o Ndị mba ije ijekwana ka enwe m n'ebe ba nọ kịta ba ma na-eche eche onwe onye ọbụla gbasara gị n'ekwu maka nsogbu adịrọ mana m ga-eme n'ive nji blọk nyana o amaka. site n'ụbọchị tata jebe ị ga-ewele ego igwe dịka nwanne gị nke nnukwu ego nsogbu adịrọ nọ na o? ego igwe ifugonu be m ị ga-enyere m aka dozie be m enugo nodekwala m anya ọfụma ah, ụzọ ka kezi mmiri aka jee mmiri aka hei nne egwu agba a ọgbaka na-eme adịza m ka ọmụbụli na ọgbaka nnọọ ee na natago ee nnọọ mana nne akwa gị nwa amakakwa eh, eh. nne akwa nke m eh. nne daalụ <laughs> ee ha amaka mm. anyị nwakwa nnukwu ego mana na-eme nnọọ ọfụma site n'ụbọchị taata gaba ịma na eyiri nkịlịka akwa ọzọ mm-hmm. agụ ama ngụkwanụ gị mm-hmm. Mm-hmm. nne chukwu gozie gị ihe ọjọọ agaghị eme na gị daalụ ụzọamaka ị hmm, nwere akwarị nne mana nwanne gị nwaanyị enwero akwụba mbọsị ọzọ nje afịa ngotele maka anyị jee na sie nri maka nna unu abata ama m na ọ da asụ ụtọ mana ị ga-anwụ ka edele m gwa nwa ya n'obele dị na-eme ịba ịba ịba gbagbuo ịdị ime nne adịrọ m ime ịdị ime

Adami beje matuma bia bia ọbịa mmiri nwere oke bụ arụsị nwere nke na-eje n'ụlọ agbahadụ bịa n'ụlọ n'ụlọụlọogo otu egwu bịa n'ụlọ ọrụ eligo mụ na anyị ọma ji anya m ụtụtụ ṣàánú lóko máa wò lọ́gbọ́. àjíwá fún tàlẹ́ fìdí máa wò lọ́jọ́ jẹ́.